AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke anyị nwere ịbịa tụgharị uche n'okwu nke ezinụlọ nke izu a biko tutu anyị na-eme ka isiokwu nke ụbọchị taa doo anya achọrọ m ka anyị hụlata isi nata amara n'aka Chineke nna anyị na Chineke anyị onye dị nsọ onye na-eme amara biko lekwa ụmụ gị anyị agbakọwo n'ụbọchị taa biko meghee ntị anyị meghee akọ na uche anyị gwa anyị okwu n'ụbọchị taa ka anyị wee nụ ma mata ọ dị mkpa ọ dị na anyị ga-abụ ndị ga-enwe nrube isi na ndụ anyị ka nke a wee lụpụtara anyị nzọpụta n'aha Jizọs emem gị onye mụ na ya na-atụgharị uche ezi enyi m isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị nrube isi nrube isi onye ọ bụla kwesịrị ịbụ onye na-erube isi nye Chineke anyị ewee bụrụ ndị nrube isi na-achị ndị ọ dị n'ọbara irube isi ihe anyị ji na-ahazi isiokwu a n'ụbọchị taa bụ na ọtụtụ ndị nwunye a na-enwe nrube isi nye di ha ọ dị ọtụtụ ndị nwunye ọ bụ ngwa ngwa ha batara ọ dịghị onye a chọrọ ịhụ n'ezinụlọ ahụ karịkwa onye ahụ ha kpọrọ di ha ma ọ dị ndị ọ bụ ma di ha ma onye ọ bụla nke nọ gburugburu ha adịghị ihe ha bụ ihe na-akpata ụdị akparamagwa a n'ime anyị bụ nke na-edoghị m anya nwaanyị ga-elecha nwoke ya na ya bi n'ụlọ ọ dịghị ihe o ji ya kpọrọ n'agbanyeghị otu nwoke ahụ dị chetakwa na nwoke a buru mmanya n'isi gị chetakwa na nwoke a bịara n'ihu nne na nna ajụọ gị ajụjụ gị kweta na ị ga-eso onye dị otu a chetakwa na arụ ahụ nke ịhụrụ ugbu a dị mgbe ahụ ihe m ji na-agụgasịtụ ihe ndị a bụ na ọ naghị ekwe ido anya ihe na-akpata ọtụtụ nramahụ n'ezinụlọ anyị anyị echefue dịka mmadụ si na ọtụtụ ihe nke anyị na-agabiga bụ nke anyị ji aka kpatara onwe anyị site na anyị nke ka nke nye onye ahụ anyị kpọrọ di anyị lee anya mgbe ị na ana asọpụrụ di gị ọ bụ Chineke bụ onye ị na-enupụ isi nye Chineke emewo di gị isi nke ezinụlọ n'ihi ya ị kwesịrị ịkwanyere di gị ugwu a sị m ka ị mata na mgbe ị na-ana asọpụrụ di gị ọ bụ Chineke bụ onye ị na-enupụrụ isi ile anya n'akwụkwọ Luk isi nri na asaa mokwu nke iri atọ na abụọ ị ga-achọpụta mgbe a gara ibibi Sọdọm Chineke nyere ndụmọdụ si Lọt na nwunye ya si n'ebe a pụọ ka a ghara ịlụ unu n'iyi unu elekwala anya ruo ruekwa mgbe unu ruru ebe unu kwesịrị ịgbaba ka a na-agba ọsọ ndụ a nwunye Lọt agbarughị ọsọ ndụ ahụ n'ihi gịnị enweghị nrube isi gị onye mụ na ya na-atụgharị uche biko ghọta n'ụbọchị taa na Chineke na-eleba anya n'ezinụlọ mụ na gị n'ihe ọ bụla nke gbasara mụ na gị chetakwa na isiokwu anyị n'ụbọchị gara aga bụ ihe gbasara ịbịa Chineke nso iche onwe anyị n'iru Chineke ọ bụrụ na anyị na-eche onwe anyị n'iru Chineke Chineke ga na-ahazi anyị na-ewepụta ụfọdụ n'ime arụ ndị a n'ime ndụ anyị na-eme ka anyị na-ahụ ya n'anya ya mere ntụgharị uche mụ na gị na-atụgharị n'ụbọchị taa bụ ihe nke mere eme ọ bụrụ na anyị tụgharịchaa uche na isiokwu nke izu a gị chee na ọ bụ ihe a chọrọ iji tinye egwu n'ime gị ka ị wee nwee ike kwanyere di gị ugwu ele anya abụ m otu n'ime ndị ahụ na-ana akwanyere di m ugwu biko akara ekwentị a na-akpọ kpọọ ya ka nye gị akara ekwentị onye ga ịgwa gị ma ọ bụ ya onwe ya ma ọ bụ na ọ bụghị ya onwe ya bụ onye zutere ụdị nramahụ nke anyị chọrọ ileba anya n'ime ya n'ụbọchị taa ya mere gị onye mụ na ya na-ezukọ ana m arịọ onye ọbụla bụ nwunye onye ọbụla bụ onye nne onye ọbụla nke ka na-akwado ịlụ di bido n'ụbọchị taa bụrụ onye nwere nrube isi mgbe ị na-erubere di gị isi nhụkụ ya ga-eru ebe niile mgbe ị na-erubere di gị isi ọ bụ Chineke ka ị na-erubere isi ọ bụrụ na ị họrọ na ị gaghị erubere di gị isi biko ka anyị lebatụ anya n'akwụkwọ hosia isi ise amaokwu nke iri na anọ na iri na ise hosia isi ise amaokwu nke iri na anọ na iri na ise ọ sị n'ihi na mụ onwe m ga-adịrị Ifrem ka ọdụm dịkwara ụlọ Juda ka nwa ọdụm mụ onwe m ọbụna mụ onwe m ga-adọka laa m ga-ebupụ ọ dịghịkwa onye nnapụta dị nke iri na ise m ga-ala lata n'ọnọdụ m ruo mgbe ikpe ga-ama ha ha wee chọọ iru m n'ahụhụ ha ka ha ga-achọsi m ike gị onye mụ na ya na-atụgharị uche anyị ga-esi aṅaa bụrụ ndị ga-emechi obi anyị bụrụ ndị na-agaghị ekpebi inwe nrube isi ruo mgbe etinyere anyị n'ọnọdụ ahụhụ ihe anyị na-ekwu okwu ya pụrụ ịla mmadụ n'iyi n'ihi na mgbe ị megidere nwoke ihe Chineke bilie dị ka ọ dịrị ụlọ Ifrem na Juda otu a ka ọ ga-adị ọ sị na ọ ga-adọka laa ọ dịghị onye pụrụ ịnapụta gị n'aka Chineke ruekwa mgbe ị mụtara nrube isi ana m ahụ ụfọdụ ụmụ nwaanyị ha ga-ekwu okwu ha na-ekwu ya dịka a ga-asị na anyị abụkwaghị mmadụ nke ka nke ihe gbasara di ha mgbe ị na-akpa agwa dị otu a biko were anya ime mmụọ ṅomie ma ọ dị mfe ịhụ obi Chineke ka anyị na-aga n'iru na ntụgharị uche anyị n'ụbọchị taa ana m arịọ ikike nke Chineke ka o duwe anyị duba anyị na mmazụ nke eziokwu ka anyị mara ihe kwesịrị anyị ime mara otu ezinụlọ ga-esi wee dị n'udo mara otu ụmụaka amụrụ n'ezinụlọ ga-esi wee bụrụ ndị ga-anọ n'okpuru nke nchekwa nke Chineke na-abụghị mgbe otu ihe maọbụ bụ nke ọzọ bịara ya bụrụ aghọm sitere n'aka nne ma ọ bụ nke sitere n'aka nna o kwesịghị ekwesị ọtụtụ ihe na-agabiga ọtụtụ ọnwụ mberede ọtụtụ ihe ụmụaka na-agabiga bụ ihe sitere n'aka nne ma ọ bụ n'aka nna ruekwa mgbe ụmụaka ahụ tolitere n'ogo nke ha agaghị eguzoro onwe ha ya mere gị onye mụ na ya na-atụgharị uche were isiokwu nke ụbọchị ndị a mee ihe ọ ga-adịrị gị na mma ezi nwa chineke ọma na-ege ntị ị ma na irube isi ka mma karịa ịchụ àjà nzuzu anyị na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere ya ka ọ gbaa ya ume ka onye ya ogologo ndụ na-arụ isi ike imeela na ndụmọdụ nke iwetara anyị n'ụbọchị taa ma narị onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-erube isi nye okwu chineke na-erube isi nye nne na nna anyị na-erube isi nye onye agbata obi anyị na nrube isi anyị ga-enwe ịhụnanya anyị ga-enwe udo anyị ga-enwe ịdịkọta n'otu ịhụnanya ga na-aba ụba n'ebe ọbụla anyị nọ ma na-arịọ anyị na ozi ọma anyị na-anụ sitere na Adventist World Radio na-erute anyị nso anyị na-asị ọ bụrụ na ọ masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi onye ọma na-ege mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche Jehova bụ ebe m siri Ezo Seventh Day Adventist Church Choir Laranto Jos unu emeela na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị ga-atụ egwu anyị ga-atụkwasị Jehova obi anyị niile n'ọnụ nwayọ onye ọma na-eke ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 gee ozi ọma ma nata ngọzi dị n'ime ya ana m ekele gị ezi onye igbo na-ege ntị udo dịrị gị n'aha jizọs amen ụbọchị ọzọ bụ nke a ka anyị na onye nwe anyị ga-anọrị rịrịta ụka n'ụzọ dị iche isiokwu anyị ga-eleba anya taa bụ ọ dị ike ichekwa ndị nke ya ọ dị ike ichekwa ndị nke ya ka anyị kpee ekpere imee na jehova ka ebulie aha gị elu nọnyere anyị ka anyị na-amata ụzọ isi anapụta anyị n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụgụ n'akwụkwọ abụọ ọma isi otu narị iri atọ na asatọ amaokwu nke asaa ọ na-asị ọ bụrụ na ejegharịa m n'etiti ahụhụ ị ga-eme ka m dị ndụ ị ga-eseti aka gị imegide iwe ndị iro m aka nri gị ga-azọpụtakwa m ọ dị ike ichekwa ndị nke ya Chineke nke pụrụ ime ihe niile emewe onwe ya ka ọ gbapụta ìhè nye mmadụ ọbụla n'ọgbọ niile Jehova na-apụta ìhè ndị niile kwere na ya ọ na-eme ka ebube ya zuora ha ịdị mma Chineke na-amụba nye onye ọbụla nke chọrọ ịmara ya karịa n'ebe anyị nwere ihe ọgụgụ mma dị dịka David dere ya na-asị a ga na m eji ije n'etiti nsogbu gị onwe gị ga-edute m gị onwe gị ga-esetịpụ aka gị imegide ndị nrọ m niile aka nri gị ga-anapụta m ọ dị ike ịnapụta gị chineke anyị jikerela ime ihe dị iche na ndụ mmadụ ọbụla ji onwe ya zoo n'okpuru ya dịka chi maara ihe emimi niile ọ dịghị atụmatụ ọbụla onye nọ na-atụ na ndụ gị jehova na-amaghị n'ụbọchị taa were na chineke dị ike ịnapụta gị nnapụta ka anyị na-achọ ka ege ga-esi n'aka chineke dị mkpa nye mmadụ ọbụla ụwa anyị nọ n'ime ya ejupụtawo n'ihe ọghọm dị iche iche egwu dị n'ebe niile obodo niile na-agba katakata ndị mmadụ enwekwaghị nchekwa na onwe ha ndị mmadụ okwukwe ha adaala mba n'ihi nke a chineke anyị chọrọ ime ka ọ pụta ìhè nye ntị mmadụ ọbụla ga-anụ okwu ya na ya jikere ịnapụta n'ezie chineke anyị jikere ịnapụta gị enyi chineke anyị ka bụkwa onye nke na-adịghị akpa anya n'ebe mmadụ ọbụla tụkwasịrị ya uchere akụkọ ọma anyị na-aghaghị ji ala taa bụ na ndị niile maara chineke anyị ka jehova na-ahụ n'anya n'ihi na ndị ọbụla na-ahụ ya n'anya ka ya onwe ya na-atọgbọ ndụ ya nye ha Moses maara nke a ma ghọta mgbe o kwuru n'akwụkwọ abụọma mgbe o kwuru n'akwụkwọ ọpụpụ isi iri na ise amụkwu nke iri na abụọ n'ebe ahụ ọ na-asị ebe ọ bụ na Jehova na-ewesetịpụ aka ya lomie ihe ọjọọ niile kwere na Jehova ga-ekpuchi gị Jehova ga-anapụta gị David otu onye ochie nke zụrụ atụrụ mara na nke a ma nwee nhụku ya na-ekwuchi ike na chineke anyị na-anapụta n'akwụkwọ abụọma isi iri abụọ amụkwu nke isii ya ugbu a amawo m na jehova na-azọpụta onye ya etere mmanụ n'ebe ahụ na-eme ka anyị mara na chineke anyị na-azọpụta mmadụ bụla bụ onye tụkwasịra chineke obi chineke anyị ete ya mmanụ gị onwe gị enyi m etewo gị mmanụ ebe ị kọrọla jehova ịbụ nwa ya o tewo gị mmanụ onye nwe gị ikike jehova anapụtago gị n'aka nri ya o mewo ka ike gwụ ihe ọbụla nke na-esogbu gị ị ga-adị ndụ pụta ịdị mma nke chineke anyị n'akwụkwọ abụọma isi iri abụọ na ise amụkwu nke anọ ya a gaasị na iji ije na ndagburu niile nke onyinye ọnwụ atụla egwu na jehova ga-anọnyere gị chineke dị ike ịnapụta gị atụla egwu ihe ọjọọ ọbụla chineke anyị nọnyere gị mgbe jehova na-anọnyere mmadụ ọtụtụ mgbe anyị adịghị ama ma ana m eme ka ị mara were uche gị laa azụ na ọ dabara niile nke na ịbara na ndụ a chineke anyị mere ka ị pụta n'ihe ọghọm ị kwesịrị ịnwụ n'ọrịa ahụ ị rere oge gara aga jehova napụtara gị ọnwụ kwesịrị ịbịa n'ihe mberede ahụ ị nwere n'oge ndị gara aga jehova ekwe ka ọ dị otu a jehova dị ike ịnapụta gị gị onye na-aṅa m ntị jehova ga-anapụta gị n'akwụkwọ Job isi iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ na ise Job hụrụ nnapụta nke Chineke na ikike nke onye nwaanyị ya ewe kwupụta nke a n'ọgbọ niile n'oge niile Chineke anyị dị ike napụta onye nwaanyị ga-anapụta gị nke a bụ oge gị ịhụ nnapụta nke Chineke abụ ọma isi iri ise na itoolu amaokwu nke itoolu ya onye nwe na-emekwa ka anyị mara nke a gị onye na-ege ntị kwere na Chineke dị ike ịnapụta Chineke bụ nchekwa nke onye tụkwasịrị ya obi abụ ọma isi iri ise na abụọ amaokwu nke abụọ ya jehova ga-anapụta gị n'ebe ọzọ anyị naghaghị ileba anya n'ụbọchị taa bụ n'akwụkwọ abụọma isi iri asatọ na itoolu amaokwu nke iri na asatọ ya chineke bụ nchekwa anyị jehova bụ mkpuchi anyị ikwere na chineke bụ mkpuchi gị onye nwe ekpuchie gị ka m mee ka ị mara na jehova adịghị agbakọ nwa ya ọbụla azụ kama ntụkwasị obi anyị n'ebe ọ nọ na-ewetara anyị ihe ọma jehova ga-anapụta gị abụọma isi iri itoolu na anọ amaokwu nke iri abụọ na abụọ ọ na-asị ma Jehova abụrụwo m ụlọ elu Chineke m bụkwa oke nkume nke ebe mgbaba m na amaokwu nke anyị gụrụ ugbu a anyị aghọtala nke ọma na Chineke anyị bụ onye ike dum dị n'aka ọ bụrụ na ịlaghachi azụ na amaokwu nke iri abụọ na otu ya ị ga-ahụta ma ghọta nke ọma na Chineke anyị na-ezobe naanị ihe ọma nye mmadụ a gasị na ha agbakọọ jikọta onwe ha n'otu imegide mkpụrụ obi gị kwere na Chineke anyị ga-anapụta gị ọ dịghị mgbe onye nwe anyị ga-ekwe ka ha maa mkpụrụ obi ọbụla aka ya dị ọcha ikpe akwụkwọ nsọ na-eme ka anyị mara nka na ya onwe ya agaghị ekwe ka ndị iro ya bụkwa ndị iro gị nwa Chineke maa gị ikpe ha agaghị ama gị ikpe n'aha Jizọs si Jehova ga-anapụta gị Jehova ga-anapụta gị jisie ike kwa ụbọchị niile dị na ndụ gị tụkwasị uche n'okwu Chineke tụkwasị uche n'okwu ndị onye nwe anyị na-ekwupụtara kwere na gị bụ onye Jehova na-ekwu na ya ga-anapụta onye ọbụla nke kwerela okwu ndị a nnapụta ga-eru ha aka nnapụta ga-abụ nketa ha nnapụta ga-abụ nke ha mgbe niile ebighị ebi jehova ga-anapụta gị ka onye nwe napụta gị ezi enyi m napụta gị ugbu a napụta gị ọbụna ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe N'ezie, Chineke dị ike ichekwa ndị nke ya. Anyị na-ekele onye mgbasa ozi o nwere agụụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị na Chineke dị ike na ike niile dị n'aka Chineke ka anyị kwere na Chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri imela onye mgbasa ozi anyị na-arịọ ka mara Chineke na ike nke Chineke dakwasị gị ka ọ gbaa gị ume n'ọsọ eluigwe nke anyị na-agba n'ime ụwa n'aha Jizọs amen imela onye mgbasa ozi ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at ma ọ bụ at gmail dot com at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo